ekele ndị ọma so m atụ ilu igbo ndị igbo na-eme ọfụma ndị m ji eme ọnụ ndị anyị ji aba ndị ji igbo eme ngala nakwa ezigbo ekele ka m na-enye ndị na-atụnye ilu igbo n'okwu ha tata ilu anyị sịrị na onye na-arọ nwa anya na-elele ya elele onye na-arọ nwa anya na-elele ya elele ọ bụrụ na ị na-ekiri ihe onyonyo mbem ụnwụgo mbem mmara ilu a bidoro nke sịrị onye na-arọ nwa anya na-elele ya elele <laughs> eyi onye na-arọ nwa anya na-elele ya elele ilu a na-akọwa na o nwere ndị ọ ga-abụ ị na-akwadoro ajọ ihe ị na-echere ajọ echiche ị na-akwa ha emu ị na-arọ ha anya nlele ka ị na-elele ha ọ dị ka ilu nke sịrị na ụkwụ kpọrọ ịzaga nyere ya aka n'ije maka na unu mara na asị onye nna ya nọ n'ọgbọ onweghị ihe na-emetụta ya ndị Igbo wee sị na chike rugo na-asụ ahụ o wee bụrụ gịnị kama ị ga-ewepụta ohere wee na-achụ mmadụ wee na-ekwu mmadụ ịmụ na-ewekashi onwe gị n'iwe ee na-achụ onye ga na-arụ anya onweghị ihe ị ga-emeli nwa ya ihe na-emebi ilele ya elele were oge ahụ chọọ ka ị ga-esi wee dozie hazie ihe ahụ na-enye gị nsogbu na ndụ nke gị n'ihi na onye na-arọ nwa eze anya na-elele ya elele onye na-arọ nwa eze anya nlele ka ọ na-elele ya nke a bụ ọmarịcha ilu a na-atụrụ mmadụ ma ọ bụrụ na onye ahụ na-eme ihe m ga-eme m ga-eme otu a m ya ọ bụrụ na gịnị ụzọ agaghị aga ọmụnwa bụ isi onye na-arọ nwa eze anya na-elele ya elele n'ihi na nwere ndị ji ebube aga nwere ndị chi ha kechara wee were mmanụ tee ọ dịghị ka ịlụ anyị tụrụ ikpeazụ anyị siri na onye ajọ ọchị ka mmiri na-afa n'eze ya bụ na nwere ndị otu ọbụla iso chere ha ajọ echiche ụzọ ha ga na-aga were were maka na ha na-achị ha dị na mma ha na onye kere ha dị na mma okike ha bụ nke na-agara ha ụzọ ha na-agara ha ya bụ ebuzi n'oge gị ana na-atakasị onwe gị na-enye onwe gị nsogbu si na ị na-arọ ha anya maka na ị na-arọkwa ha anya nlele ka ị na-elele ha ị na-elele ha elele ị na-elele ha ka ị mara ka ha dị maka na onye na-arọ onwe eze anya na-eme gịnị ọ na elele ha elele ọ bụrụ na bekee ha si a person who blinks at a noble mischievously is just admiring them a person who blinks at a mischievously or angrily is simply admiring them onweghị ihe ị ga-emeli nwa ha hapụ ịdị na-arọ ha anya hapụ ịdị na-atakasị onwe gị were oge ahụ wee hazie ihe na-eme na ndụ nke gị jekwuru ha si ha kedu ka mụ na gị ga-esi wee dị na mma ka ụzọ m gawa ka nke gị si aga mana chetakwa na ọtụtụ mgbe ọ bụ obi gị kedu ka obi gị dị n'ebe mmadụ nọ ọ bụrụ na obi onye ahụ ị na-echere aja echiche dị sarịsarị ọ bụrụ na ya na chi ya kwụ hapụ nlele ka ị na-elele ya na ọ bụrụ na ịrọwa ha anya ndị Igbo wee sị onye na-arọ onwe eze anya na-elele ha elele ọmalịcha ilu ilu na-atọ ụtọ m kwesịrị na-atụrụ ndị ọbụla na-arọ m anya wụsị ha na onye na-arụ eze anya na-elele ha elele ọmalịcha ilu ka ọ bụ ebe a ka anyị ga-akwụsị ya taa ebe a ka anyị ga-eweta ya n'isi njedebe ọ bụ ilu ị ga-eche m n'echiche ka ị ghara ị na-enyekasị onwe nsogbu ebe ị kwesịghị inye onwe gị nsogbu maọbụ ọ bụrụ na onye ọzọ na-echere gị echiche m nwere ka gị na chi gị ga-adị ịhụ na ọ bụghị ihe ị ga-enyebe onwe gị nsogbu abụ nwa dị ọra mma amarachi atama ugwu ekele m unu